Christian Kingdom to His Royal Majesty Igwe Dr. arusi Eze Okofia. Eh, biko ka mm, ịkọwala anyị ife gbasara ọfala nke arọ nwa ọfala eh, nke one ka ọ bụ ndị a na-afụ atụ anya fa ya bịa ọfala na otu esi akwadobe ya na ụda ụda ọ ga-ada ndị nwekwara ike ori mana ọ na-aha ego ka a na-aspend wee na-eme ya ka ọ na-akpọ ego arụ ọ na-akpọ ego sọrọ ma anyị si ka akpọ ọkụ anya ọfala ndị ndị olu na-aga na-akpọ ya ọvala n'oviva ọbụla wee mme igwe na-eme onye na-achị obodo because mgbe gboo onye na-achị obodo ada afụkwana ya anya ọ na-anọbi ya na ọ na-okwu ya ndị ọ na-achị amara ya marụkwu ha ọ na-agbanye ọbara n'ọrụ igwe apụta ka ndị obodo mara ya fụ iru ya fụ iru ụfọdụ na-eme ofu mgbe na

mụchaa ya eme ya nke a na-akpọ dị iv ife a na-emecha tupu agbawazi ya dị eme n'ọfala emechakwa ya nke nwa a na-akpọ azụ ọfala a na-akpọ ya nnukwu afa na iche na ọ na-ebuga na-amara eche na mmụta ọkachukwu ji alụlata ọ na-eme omenala dị iche ndị na-eje na mmụọ na-agba afa na-ajụ ese ndị ụka na-aka ụka dịka nke anyị anyị gba na 21st of December but before 27 20th anyị na-enwe ọbara ihe purification a na-aka ụka ndị ụka bishọp na-abịa ọdụkwa kọmpoza bishọp ya abịa ndị ụkọchukwu ya abịa ndị fada ya abịa nchaga ọfụma ọmachazi ọfụma ife gachazi ọfụma ejee n'ụlọ ụka ebe onye na-aka nke ya jee tụọ mma mma kene chukwu kene obodo kene mmadụ ncha efesọ igbo ji iji ọsị ọbụrụ ebu ọsị ọbụrụ efi tikwa ego na apọket ya n'ụkọchukwu eji na-eri ife abụrụ ji bụrụ ife ncha wee na-eje ma nke anyị anyị na-eme anyị na nke ndị anglican ụka ọzọ anyị jee na nke ndị kalik hmm? st simon ma ndị obere ụlọ ụka na-asị ka ajọbuo na nke ha a na-abịa na nke ebe jecha ụka anyị nwere nwe ya e fụzụta ego eji na-ejecha ebe ahụ <laughs> onye chọrọ ọ ga-eso tụọ mma mma ọ gazigebe ha nke ndị sms ma ọ nke ndị bara achukwu na-amụchiri onye ya na-ekwu ebe ahụ onye abụọ gba ọfala bọtata n'obodo igwe oyibo maazị na anya ada eh, nna nna anyị fa na-eme ya eh, nna anyị na-eme ya eh, igwe nke echiche anụ echi na-emekwu ya 그 아이네 비고네 누구야 너 그걸로 맨날 맨날 나이 ona ona ona the expensive very expensive ana ya dai ne ona ndo bu de mari ona fa na so na wete ego eji na me ri ba bo o ipo bu de oko e bu de ndo ọzọ ndị Hausa ndị ugwu ndị Yoruba ndị mba mmiri ọ ka na-adịcha ababa afọ ife dị iche ife na-emekwa ụdị ife na usorofa ọ bụrụ ife ọfụ ọfala nke arụma kedu ọfala ife a ga-akpụ ya kedu n'ọnụọgụ kedu of the 28 ọfala kedu anyị na-ọgọ mgbe eji bido mmemme ọfala bụ isiokwu otegbu eji bido ma nke m esiri 28 ọfala festival 28 abụ my own mgbe m ji wee rigo n'oche ịgbakwebezi ama nke the last igwe my father otekana ya agụtazi ya ọnụ otogbo na nke arọ nwa kedu maka onwe ekwu okwu si na igwe na igwe obodo igwe ukpo in particular na-agba ọfala ụwa niile na-abịa nke arọ nwa kedu ndị a na-atụ anya specially ndị a na-atụ anya erikana anyị echezego taa ka na-ekegba na onye ọ zọrọ bịa ọ dị universal oyibo na mmadụ ncha the whole world onye chọ ọbịa ndị ọcha na-abịa na abụ ndị ọcha na-abịa a na-esi amerịka si obodo oyibo bịa agbago na olu na-abịa igbo na-abịa onye nsọpụrụ nwaanyị na-abịa ụmụaka na-abịa okenye na-abịa a na-esi na-arọpụ ọ ka abịa ya eje afara nwere ife anyị esi nwere ife ya eje ihe oriri enye enye oriri mmiri eji efe ya kwado ti mmiri na pọket ma onye pụta ebe ahụ ya ndị na-ere ife eje egota nri ndị hotel na-ego mmanya na-enwere onwe na aṅụrị Daalụ Thank you so much. Igwe. Igwe. So, the 28th Ofala Festival of His Royal Majesty, Igbe Dr. RCS